Ekene m maara jupụtara na Gracia Sekwu anọnyere gị, ịdị ngọzi n'etiti ikpuru niile, ọ dị edi ngọzi nwaafọ gị bụ Jesu. Maria dị nsọ nne nke Chukwu, rịọtara anyị bụ ndị nje arịrịọ, kịta ma n'oge ọnwụ anyị. Amen. Ekene m maara jupụtara na Gracia Sekwu anọnyere gị, ịdị ngọzi n'etiti ikpuru niile, ọ dị edi ngọzi nwaafọ gị bụ Jesu. Maria dị nsọ nne nke Chukwu, rịọtara anyị bụ ndị nje arịrịọ, kịta ma n'oge ọnwụ anyị. Amen. Ekene maara jupụtara na Grace Usekwu anọnyere gị, ịdị ngọzi n'etiti ikporo niile, ọ dị ịdị ngọzi nwa afọ gị bụ Jesu. Maria dị nsọ nne nke Chukwu, rịọtara anyị bụ ndị nje arịrịọ, kịta ma n'oge ọnwa anyị. Amen. Ekene maara jupụtara na Grace Usekwu anọnyere gị, ịdị ngọzi n'etiti ikporo niile, ọ dị ịdị ngọzi nwa afọ gị bụ Jesu. Maria dị nsọ nne nke Chukwu, rịọtara anyị bụ ndị nje arịrịọ, kịta ma n'oge ọnwa anyị. Amen. Um, um, 5. Ekene maara jupụtara na Gracio, sekpụ anọnyere gị, ịdị ngọzi n'etiti ikporo niile, ọ dị adị ngọzi nwa afọ gị bụ Jesu. Maria dị nsọ nne nke Chukwu, dọtara anyị bụ ndị nje arịrịọ, kịta ma n'oge ọnwụ anyị. Amen.